anywhere you go anywhere you go if you no see igbo man nwanne gị bọcha bọchapụ ọsọ n'ebe afụ lelele lachapụ ọsọ n'ebe afụ tineti obodo siri ike na ndị igbo ga-abanye abanye ebe afụ ebulu ike wee pụta ugochukwu nyela anyị nya nwa ka eji aga n'ụlọ ihe okoko ihe ọ na-arụzi n'oge nne tinye anwa ka m na-achọ Abakaliki nwanne ọ gịnị dị mere asụsụ anyị ji ana kanji egazi dereba our women onye kanji etizi the staff our children onye kanji egazi nnamdị kanụ nwanne jisi ike emenụ mana n'uche chukwu ga na ọsọ n'ebe ahụ tiri eti ụmụ Igbo na-agba mbọ ọnụ ndị aka anyị na ajọ mma na ajọ mmadụ fa na-eme na nkete ijele nwanne m chukwu ka anyị dị aka. ike nwanne ka m dị maka na aga na ndị